ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke nketata udo na-edere n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka ụwa gburugburu bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugbu eru nke dị n'ime ibadan n'ime ọcha steeti ka oziọma si eru nso n'ogodo ugbu a ọzọ ka chineke gozibiga nwoke n'ụbọchị nke taa n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche site n'ime akwụkwọ nsọ dịka ozi wee kwesị akwụkwọ nke jenesis akwụkwọ nke mbụ ka na-akpọ jenesis isi nke iri atọ na iteghete ga-agụ n'anya amaokwu nke abụọ jenesis isi nke iri atọ na iteghete jenesis 39:2 ọ osi jehova wee nọnyere josef o wee bụrụ nwoke ihe na-agara nke ọma ọ nọ n'ụlọ onye nwe ya bụ onye ijipt ahụ onye eme ka chineke gọzie okwu nke a ka onye anyị nghọta na ngọzi nke pụrụ iche n'ụbọchị nke taa dịka o siri ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-akwa n'iru ihe anyị ga-eji merisi okwu ga-abụ uru ahụ bara agba nke abụọ uru ahụhụ bara agba nke abụọ na gara aga anyị lebara anya anyị malitere ileba anya na uru ahụhụ bara anyị gụpụta na akwụkwọ nke job job na-akọrọ anyị na ọ bụ na mmadụ nke nwaanyị mụrụ n'ụbọchị a dị mkpụmkpụ afọ ojukwa ya na ihe ahụhụ ma n'ime ahụ nke a abụrụ uru ọbara n'ihi na mgbe n'ikpeazụ na chineke tụgharịrị jobu ajụ wee bụrụ onye nke nwere ihe akụ akụ n'ihe ihe enwe okpugbo abụọ iji wee gosi anyị na onye ọbụla nke gabigara ihe ahụ n'ụzọ nke chineke ngọzi ya ga-enwe oge ngozi n'elu ngozi okpukpu abụọ ụbọchị nke taa anyị na-agakwa n'iru ịhafụkwanye uru nke ahụ bara anyị n'ihi na ụwa jupụtara n'ahụ ma ọ bụrụ na ịnọdụ n'ụzọ nke chineke dabere na nkwa nke chineke kwere ị ga-aghọta na ahụ ndị a na uru dị ya n'ihi na ebe anyị gụpụtara n'akwụkwọ nke jenesis na akụtara anyị maka josef onye bụ uru ụmụnne ya rere ka uru na ijipt wee bụrụ onye nke nọ n'ahụ ọ bụ na ile anya na mbụ ero ndị ndị ụmụnne ya tụrụ bụ ka ha gbuo ya ma ha apụghị igbu ya n'ihi na chineke kwuo okwu banyere chineke enyewe ọfụ iji wee bụ onye isi ma onye na eji wee kwara ngwa ọrụ imezu ebumnobi ya chineke wee gbochie ya ka ha gara igbu ya ha tụrụ ya n'ime olulu ma tụpụtakwa were gazie ya <clears throat> ndị ishmel ndị a were chizie ndị onye ijipt o wee nọdụ ebe ahụ chineke wee mee ka ụzọ ya bụrụ ụzọ ziri ezi ọ na-agakwa n'ụzọ n'ụzọ ziri ezi eme ihe ọma tụkwasị chineke obi ile anya na ndụ josef ịfụ na onweghị obi ọjọọ ma obi gbagọrọ agbagọ nye ụmụnne n'ihi na ha rere ọ na-alụkwa n'ọlụ ya n'ịfụnanya na obi dị ọcha n'obi umeala chineke wee nọdụ n'ime ahụhụ ya wee na-anụcha ya dị ka ọlaedo chineke wee mee ka josef bụrụ onye nwere nghọta n'ihi na nghọta nke mmadụ nwere n'ime ahụhụ ọ na-agabiga ga-egosi gị ngozi nke ga-abụ ngozi nke ga-adị n'ihi na ị na-agabiga nrịama ahụ onye a wee na-eti na-efuo na-anwụ nyekwazi ihe ọzọ ya dị mma ya efu na onye ahụ ga-efu efu nwụnyụ anya ma mgbe ị na-agabiga ahụ iwee na-ekwusi na mgbe n'ikpeazụ na ịma na chineke ga-echeta agha na ịma na chineke ga-ebilite iburu gị agha na ịma na chineke ga-agbanwe ọnọdụ a na n'oge nke chineke ka mma okwu gị na ihe na-agabiga ga-abịa na mmezu n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara ọbụla akwụkwọ ọnụọgụgụ ọ sị na etu ndị a si wee kwuo okwu na ntị m etu a ka m ga-esi wee mere ha gịnị ka ị na-ekwu mgbe ị nọ na mkpa gịnị ka ị na-ahụ n'ime ahụ gị ị na-afụ ọnwụ ị na-afụ ntụfu ị na-afụ mbibi ị na-afụ ma ọ na-ekwu si enwezikwa ihe dị mma ọzọkwa mata na ị e nwere ike n'ire mmadụ akwụkwọ nsọ na ka sị na ike n'ire ike ọnwụ na ndụ dị n'ire kee ka isi ekwu okwu mgbe nọ na mkpagbu mgbe ị nọ n'ahụ ihe ndị a niile ga-egosi ma wepụtakwa isi njedebe gị lee Josef na mgbe n'ikpeazụ ọ bụzie onye nkwa nke chineke mezuru n'ime ndụ ya n'ihi na ọ bụ onye ewuliri elu na onye ọchịchị ọbụla dị n'ala nke ijipt o wee bụrụzie chineke ji wee mere ngwa ọrụ n'ihi na o were ndụ ya tọgbọrọ chineke inyegwu chineke ndụ gị ị mara jizọs bịa tọgbọ ndụ nke nyanwa ka ọra mmadụ wee nwee nzọpụta gịnị ka mere chineke tọbugo ya ndụgo ọ na-akụ aka n'ụzọ obi gị ọ sị na ọ bụ na imeghe na ya ga-abata bụrụ onye ga-agbapụta gị bụrụ onye ga-eweta ahụ niile a n'isi njedebe bụrụ ị ga-atụgharị gị ọnọdụ enegwu ohere nke a ka ị ka na-ekwu ma ọ ka na-atụ ụta ndị nọ gị na-akụ onye a mere iji ga-enweghị ego onye a mere iji ga-amụta nwa di gị mere nke a ma nwunye gị mere nke a ma ụmụ gị mere nke a oge a abụghị mgbe ị ga-eji wee na atụ ụta na-agagharị ma ọ na-asị ndị obodo ji mekwuo nke a ma o nke ọzọ onye nke jikọkwa ọgwụ ihe abụghị oge ma ihe anyị na-ekwu n'ogodo ugbu a n'ihi na ọ bụ na ịdabere n'ugwu aka nke chineke inye ya ohere n'ime ndụ gị amachikwa gị na ọnọdụ ihe nọ abịawo n'isi njedebe n'ụbọchị nkịta n'aha jizọs enweghị ego amụghị nwa ọwụkọ ọmkpagbu ọmbibi ihe sọrọ ha zaa bụ afa ha achọrọ nke mmata na aha jizọs bụ aha kachasị aha niile elu n'aha jizọs ka ikpe niile ga-egbu n'ala ahụhụ gị ga-abara gị uru na ọbụna ikwere ma ekpere m na arịrịọ m n'ụbọchị nkịta taa bụ ka n'aha jizọs n'ihi na mgbanwe gị abịagwo ahụ gị abịagwo n'isi njedebe n'ụbọchị nketa n'aha jizọs bilie mepere chineke obi gị daa n'ihe ọma nabata ya n'ihi na ọ sị na ndị nke nabatara ya na ha agaghị ala n'iyi kwere ka mgbanwe gị bido n'ụbọchị nketa n'aha jizọs hulata isi n'ebe ọbụla ị nọ onye nke kwere n'okwu nke ka anyị kpere chineke dọkarị obi gị n'ihi na obi nke etiwara etiwa na nke egwebe egwebe chineke adịghị eleda ya anya onye nwanyị lee ndị oru gị ndị a ndị nke bịakwute gị n'ekpere na ahịhịa n'ogede ugbu a onye ma mere ha ebere n'aha jizọs kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke ketara oke mee ka ha bụ ndị nke nwere ndụ ebighị ebi n'aha jizọs tụkwasị ha ndụ n'elu ndụ tụgharịra ha si site n'ụbọchị nkịta na jizọs kraịst onye nwanyị amen gị onye mere nke a kwudosi ike n'ekpere na okwukwe na ife chineke n'ime mmụọ na eziokwu ruo mgbe ebighị ebi ga-afụkanye ihe pụrụ iche na ihe mgbanwe site n'ụbọchị nke taa n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị ga-eme unu ga-enweta n'igwe okwu 0056719493 ma ọ bụkwa na ka chineke were bere n'afọma ya gozibiga anyị oke ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen